the things m kụziere last time ekwuru m okwu ụmụ nwoke na-aṅụ mmiri ikpu ihe mmiri ikpu na-eme achọghị m ịkpa aha some governors na-aṅụ ajọ mmiri ikpu governors na-aṅụ ajọ mmiri ikpu the best thing ị ga-emewe na-aṅụ mmiri ikpu maka ị na-aṅụ mmiri ikpu ị ga-enwe any infection na ya chest ị ga-enwe any cough maka the thing na-atakachi ya gbuo ya mmiri ikpu dị acidic biko ndị ọcha na-aṅụ mmamịrị research about it o nwere medication ndị ọcha na-aṅụ mmamịrị ndị ọcha na-aṅụ mmamịrị nwaanyị ụmụ nwoke akwa eziokwu ka m na-ekwu ọnwụ na n'obodo oyibo and I'm, I'm saying the right thing please say yes tag love a lot of white people check it on your, your, your phone ask your google um, ask google does white people drink urine ndị ọcha na-aṅụ mmamịrị all these things will help your lungs ihe ọbụla si n'ikpu na-apụta ihe ọ bụla si n'ikpu na-apụta na-aṅụ ya plis don't west steeti ihe ọ ya don't waste gbufuo ya bụpụ ya mmiri ikpu bụ uh, the very acidic you will never have problem